ugbo anyị na-agbakọ ụkpaka ma nwee sị nye bụ ụkpaka ọ na-enyere anyị aka ka ọ bụ na ọ na-ebutere anyị mgbasa dịka ụkpaka o kwesịrị inyere anyị aka maka na a nọrọ ofu ebe ekiri mmanwụ mana ewepụ e, e, e ife eji achọ mma mma na ịma mma n'Igbo ma ịmara mma n'ụlọ mma ya ezuru oke so achọrọ m akpa ka anyị na-agba n'ụzọ ka anyị gbakwa ya n'ụlọ nyabụ akụ anyị wee lute n'ụlọ be dịrị mma ọ bụzi ife ọzọ ka ị ga-ewepụrụ ndị ọzọ tupu anyị hapụ udo ịchịkọta na ndị Igbo na-enye nsogbu ofu onye kwuo na ndị Igbo mafere ihe oke mana otu ebe ọ na-enye anyị nsogbu karịa bụ abịa na ndị gọvanọ na achị anụ ya anyị na niile abụghị n'otu pati ka ha nọ kedu ọgwụ ma ọ bụ ihe iji meti ya n'ọnwa na-abịa ịbatara ha niile izukọta ọnụ kwekọrịta ndị a bụkwa ndị na-elo ilulu ọfụma bụrụ ndị apịrị aka ọfụma fa e eh, e na ife ọnwụnwa na-abịala onye ọbụla ọnwụnwa bịara fafa fadara enwezi nzukọ ya bụ ọnwụnwa chukwu emerighị ya ndị jiri aka fa wee kweta na eh, mm. a ga-enwe nzukọ tupu ma atinyebe ọnụ so ekene m chineke ndị ọ na-aga ọfụma na ị ga onye na-azụ okechukwu si na abụghị onye ọ bụrụ na ọ dịka e nwere ihe ha na-eche na emere o nwere mgbe onye ekwere si na ya bụ Ugochukwu na ya bụrụzi Ugochukwu mana fe ekwugharịgo kịta ife dị iche gafe adị